mgbede ọma na eke ọma na ndị nke m ụmụnne m ana m ekenekwa unu ebe unu anọ na ana m ekenekwa unu n'ofu n'ofu mgbede ọma nọ ama m na anyị nchapụtasịla ụla tata tata bụ ụbọchị eke udo dịla anyị niile udo dịla onye ọbụla n'ebe onye ọbụla anọ na anyị abịakwagonu ka anyị na-aga ka anyị si aga demenụ anyị nọ na anyị ka nọ n'ọnwa alọmchi ozi nke a ga-abụ ozi nke ikpeazụ ozi nke ikpeazụ n'ime ọnwa alọmchi ka m na-eweta tata agafesịa tata gasịa anyị abanye n'ọnwa ọzọ dịka unu si malụ maka ndị bịala ọfụ ka anyị ghọta na ọ bụrụ anyị anọrọ n'ọnwa alọmchi kịta mana ozi ọnwa alọmchi ka anyị na-eweta maka etu ife si dị daalụkwanụ mgbede ọnwanụ ka anyị na-agakwanụ ka mgbakwakwa ọkwa ọzọ maka na ebe anyị na-eje ete kama na ebe anyị na-eje dị nso ka m na-amakwa ọkwa na-aga maka ndị na-aghọtara ozi a na-abịanụ ka fa wee ghọta ozi a abụrụ abụrụkwanụ ozi ofeke ozi a bụ maka ndị gbadosiri ụkwụ ike naanị ozi a bụ maka ndị ọ na-amasị ndị na-achọ ụzọ ụzọ fa ndị na-achọ ịghọta onwe fa ndị chọrọ ịghọta onwe fa ndị chọrọ ịkwụsị ime efio ndị chọrọ ịkwụsị ime bilibi ndị chọọ ịghọta ndụ fa ghọta ulu fa baalụ n'ụwa ifefa ji wee bapụta ụwa na fa na-aga dịka ndị Igbo maka na ekesia na na mkpuke ya na onye chọrọ ịghọta onwe ya ada ama ama ọ bụ na ndị a na-eme efu bata na-aka aja mbene unu agbachifa nkịtị unu agbachifa nkịtị fakafa na-ege maka na o nwere oge anyị ncha niile dị etu a o nwere oge mụnwa dị fa onye kpatara na m adị ewepụ mmadụ ọnwa oge m dị kafa ọnwa oge m na-amara onye mbụ ọnwa oge m na-aghọtara onye mbụ ya na mmadụ niile nwere ebe fa ga-esi malite ya fa na-akọ ifefa na-akụ na gbachifa nkịtị etu aka m si eme maka na anyị wepụ fa mkpụrụ mkpụrụ afọ anyị na-akụnye ọma mba n'ezie n'ezie ọ bụrụ mgbọsị aghara mkpụrụ ka ọ na-eto ọ bụrụ mgbọsị edinelu ka afọ ime na-apụta ya arapụnụ fafa na-akụgheli ife a maka malụnụ na ife niile na-abafa n'ụbụlụ ọ dịrọkwanụ mfe mmadụ ịrapụ ọnọdụ ọnọdụ ya na ọghalie ọnọdụ ọzọ maka nọ nke afọ na-eso ka ọnwa ya arapụnụ fa fakọsi onwe ike ịbụ arụ ise ndị a na-akọnụ akali mụ na gị njọ ya na ozi ndị gbadoro ụkwụ na-anị. ozi ndị ụkwụ fa dị naanị ozi ndị na-abụrụ ofeke ozi ndị chọọ ịma ụzọfa ozi ndị chọọ ịghọta ụzọfa izu ụka izu ụka ọbụla onye ndubia ọ na-atụpụ mkpụrụ okwu izu ụka ọbụla onye ndubia ọ na-atụpụ mkpụrụ okwu mana ọtụtụ n'ime anyị ada aghọta ọtụtụ n'ime anyị ama nghọta maka ọbụrụ nwa ka ọ dị dịlụ ighebe ọnụ oghe wee kwụsie ife niile dị iche iche n'ime ọnọdụ anyị bụ ndị igbo nọ kịta site na ndị a na-achị efi na-abịa na be anyị anyị fụ ka ife si eme site na onye nwa bụ onye na-achị fa n'obodo ukwu anyị fụrụ nwaanyị n'ime onye ndu mara ọkwa n'okwu ikpeazụ si na ọbụrụ taa bụ izizi ndị a chọrọ ịbịara na fa abịa goli na mbụ chọọ iwere obodo anyị over 350 years ago na ọ nwere ife kwụsị ịfa gịnị kwụsị ịfa gịnị kwụsị ịfa onye ọbụla na-agụ onye ọbụla na-agụ histri ga-ama oge ọ mara a ghọta ife ọ na-akọ maka ya ife kwụsị a bụ na n'ime oge a igbo dị asọ n'igbo oge a igbo nwere ntọnanị igbo nwere iwu anị igbo nwere nsọanị igbo nwere ebe fakwudolu igbo bụ ndị dị ọcha kịta igbo bụ ndị alụ kịta ọtụtụ n'ime anyị bụ ndị alụ maka na anyị ghọtara ife alụ bụ ọ bụ na anyị ghọta ife alụ bụ anyị ncha niile anyị ga-eje na-akpụ na-awụcha maka anyị bụ ndị alụ ma mụnwa maka na unu malụ oge m na-aba anyị unu malụ ngwụcha wụchalụ m ọ bụrụ obele ife maka na ọma nke ineta n'anya ma nke ịnụrụ na ntị ma nke iyite n'akwa ma nke ịzọta n'ụkwụ ma nke ilite n'ọnụ ọmụ ife ndị a niile farika erika ya na asị ka ekpochaba onye ọbụla kụ na-eji ekpocha onwe ọ ga-aghọta ife m na-ekwu ya na ọnọdụ anyị nwe ka ọ dị maka na abịa bụrụ ụzọ napụ anyị bụla isi bulu ụzọ nye anyị ikwe taa na chi na chi na chi na-enwere ụlọ ọbara na chi ma na-agbala anyị ọgụ maka gịnị ka fajime ji mee nke a bụ nwa bekee maka na ọ melụ nke nọọ ụzọ ga-adịla ya mfe kịta anapụla anyị bụ ewu ịta abacha maọbụ ịta ịta ịta achala kịta arapụla arapụla anyị achala bụ nni anyị na-eweluzi nni na-enye anyị n'ọnụ kịta ka fa na achị igwe anyị na fa ga-akwụsị inye anya bụ nni ya na mgbe nwa bekee wetara ike ịkwụsị ime anyị e ka anyị bụrụ ndị ma ụzọ nke anyị na-eso ụzọ nke anyị kịta ka ọ ga-eweta kịta ka ọ e. ga-eweta ndị ga-ekpochi e anyị ndị ga-egbupụ anyị isi a na-egbupụ kwa ụbọchị kwa ụbọchị maka na onye ọ na-emetụtara amarọ ife na-eme ya anyị na-ege onye isi ntị ka anyị na-aghọta ebe ọ na-atụnye aka ya na ọnwa ife dịlụ mụ na gị ịlụnụ ọnwa ọlụ dịlụ mụ na gị ịlụnụ ndị niile a na-abịa ebe a na-akọ si mụ welụ ndụ mụ nye onye ede n'akwụkwọ a na-amụrụ amụ na-adịrọ n'ụwa nkịtị gbachinofa nkịtị ya na ozi m bụ ozi ndị ụkwụ kwudoro naanị ndị gbadoro ụkwụ naanị ndị ghọta na ọnwa ebe a na-aga na ebe a na-aga ete kama na ọ dị nso o ndị a ka ozi a gbasa ka m gaba n'iru n'iji weta ozi m ji bịa tata ọ nwee ike ọ bụrụ na ọ ga-ete aka ọ tee nnukwu aka egbube m ịbụa bidokwa n'isi maka ndị ndị na-eji data fe enene anyị ka nọ n'ọnwa alọmchi okpo okwu m taa bụ nwaọra nwaọra ọra obi nwaọra ọra obi ọnwa alọmchi anyị ka na-ekwu maka ọzụzụ nwa igbo anyị ka na-ekwu etu esi azụ nwa igbo maka na nwa ka anyị ga-esi wee nweta mmadụ maka na ndị igbo kpọrọfọ nwefa mma ndụ ụmụ okike ụmụ chukwu mana ọ ga-esi na nwa wee bido ọ na nwa ka ọ ga-esi wee bido wee dị nwa na nwa ka ọ ga-esi wee bido wee dị njọ ya na ebe anyị nọ tata ebe anyị na-agbado ụkwụ tata bụ kedu ndị na-azụ nwa ndị igbo kedu onye na-azụ nwa ndị igbo anyị mana nwa ọbụla igbo mụrụ bụ nwa ọra nwa ọbụla igbo mụrụ abụrụ nwanne ya na nwanne ya ọnwụ ọra ọnya ka o ji wee dị mkpa na dị dịka m na dị dịka gị ga-agbaghalụ ji gbaghala ede igbo ozi na onye dịka m na onye dịka gị ga-agbaghalụ ji gbaghala ede jeelu igbo ozi ala igbo ọlụ maka na ọnya bụ ife anyị abụrọ m nwanne m na nwanna m abịarọ m ibi ndụ ka ọ ga-esi masị nne m ma ọ masị nna m abịarọ m ibi ndụ ka ọ ga-esi masị ndị ezinụlọ m abịa m ibi ndụ ka ọ ga-esi wee baala igbo niile ụlọ mana ọ bụ na otu afọ ndụ m ga-esi dị ga-abalị igbo niile ụlọ bụrụkwa ife na-enye nne m na nna m ọṅụ ebe a ka ọ makarịsị ya na anyị niile nwere ọlụ dịla ya anyị ga-alụ na-ekele ọlụ eke ebe a ka anyị nọ taa nwa ọra ọra obi gị nwa bụ nwa igbo mụnwa bụ nwa igbo anyị ga-amụpụta ụmụ igbo ndị ga-anọchi anya ọ nwere ndị anyị nwa nọchiri anya fa ọ nwere ndị ga-anọchi anya anyị anyị ka ọ dịzele nwa kedu ụdị anya fa ga-anọchi kedu ụdị anya fa ga-anọchi anyị nwa ka ọ dịzile nwanụ maka ndị na-ajụ na mmadụ etinye biafra eh, eh, baji ma m etinye Biafra baji ma m biafra abụ m biafra so ozi m bụ biafra bụla igbo mana igbo ka m nọ na ya anọ m na tren igbo igbo gbadolokwu na biafra igbo gbadolo ụkwụ na biafra ya na ọbụrụ mụnwa ọbụrụ maka nwelu biafra dee n'iri wee ghọta ọbụrụ nwelu biafra mmadụ n'obi wee ghọta flag biafra jụrụ edu n'ụlọ m o jula eju ebe niile ma akwụ ya jula eju n'ebe niile ya na ọ bụrụ na ma na di ya n'aja na ma na-eyie na-arụ na ma na-eyie n'isi ọ bụrụ ya bụ ebe a na-aga onwe ife na-aka mkpa onwe ife na-akali ibie biafra dị mkpa biafra kalili ibie mana ozi m nọ n'elu ebe ozi igbo wee na-akọwa ebe anyị na-aga ya na onwe ndị anyị na-asị fakọwa ebe fakwu onwe ndị kaligo ịkọwa ebe fakwu akaligo m ịpụta na-achọ ịkọwa ebe nkwụ akaligo m ịpụta E, kwa ụbọchị kwa ụbọchị akọwa m si nekwa ebe m nọ nekwa ebe m kwụ maka na ọ bụ na ịghọta dị na ịghọta ife ozi m ji abịa so n'ọka ịghọta na ọnọdụ ọnọdụ mmadụ nọ n'ime a na mba ya ọnọdụ mgbanwe oge m na-aba anyị tighata ọnọdụ mgbanwe ya na m adị m ezi ozi n'arọ a dịka ozi m zie n'arọ gara aga ozi m na-ezite n'arọ a bụ ozi m ji bịa jide ọfọ ya na ọ bụrụ na ị chọọ ịjụ m ife m kwesị iji ọfọ ka m kwesị iji n'aka ọfọ ka m iji n'aka maka na okwu ekwusị ṅụọ iyi ya na-ebe anyị nọ ka anyị na-agakwanụ onye ndị na-ajụ ajụjụ unu na-emekwa mma ahụ maka na ọ na-adị mma ka anyị ghọta obe obi anyị niile dị maka na ada ama ama ya ekenekwa m unu ka anyị gaba n'iru dịka m si kwu na ọ bụrụ na ozi ata aka egbujie m ịbụa anyị ebidokwali n'isi na ọ da agwụ agwụ ya na anyị nọ n'ozi tata gbasara nwa ọra ọzụzụ nwa igbo n'izu gara aga na ndị gara aga anyị nele anya ọlụ nne na alụ ife ndị nne lụtụ aka onye bụ nne nne nwa igbo na nwa igbo enwere ofu nne na nwa igbo nwere ọtụtụ nne na ọ nwere nne bulie n'afọ nwee nne bụ nwunye nna ya nwee nne bụ enyi nwanyị ọkwụ nna ya nwee nne bụ ndị inyom ụmụnna ebe nne bịa be dị, nwee nne bụ ndị ikwu nne nwee nne bụ ndị ogbe nwee nne bụ igbo niile ya na ọ bụ nwaanyị igbo na-aghọtafie bụlụ nwoke igbo na-aghọtafie ya aghọtafesina na nwa abụrụ nwa gị nwa abụrụ nwa gị na ibue n'afọ nwa gị nwa bụ nwaanyị bụ ụzọ nwa si bata n'ụwa mana ọ bụrụ so ofu nne nwe ofu nwaanyị ama nzụnwu nwa ofu nwaanyị ama nzụnwu nwa na ọnwa na-etili ụwa niile ọnwa na etile ọra anyanwụ na-achala ụra ọnya bụ nwa igbo ọ nke a bụ ife anyị kpatụ aka n'izu ndị gara aga tata ya abanyego n'inebanye anya ife gbasa ndị nna na ife gbasa ịba afa ma amụa anwụ amụọ ka anyị gaba n'iru n'ịmakwa ọkwa ọgwụ ụfọdụ ozi m na-adị ka a ga-asị na ọ nwere ofu onye m na-agwa nwere onye m na-agwa iche ọ bụ na mmadụ ofu onye ka m na-agwa nne m aka ajụgole m ya mgbe ụfọdụ onwe ka m ga-esi kwuo okwu dịka a ga-asị na nọọ gị ka m na-agwa ọ bụrụ onwere ofu onye m na-agwa iche ozi ka m na-ezi kama na ọ bụ na ozi a m zi na ọ metụta gị gịnwa ka ọ dịlụ iji e, iji eme ife ịchọ iji eme inwe ike ọ anyị ịkpa agwa dịka onye igbo inwe ike ọ anyị ịkpọ ngozi adaobi jele si na ọ na na ọ na-ekwu mana ọ bụrụ ọsọ gị maka mụnwa na-ekwu maka onwe m na-ekwu maka ụmụnna m na-ekwu maka nne m nne m akarọjụ m ụmụnna m akarọjụ m gị nwa bụ enyi m ịma njụ m unu nwa bụ ụmụnne m na ama njụ m maka na ozi ka m na-ezi dịka m si kwu okwu ekwusị ṅụọ anyị okwu eji ofe ekwu ya na ama m bịa sị ka m debe ọnụ etu ọ ga-esi wee tọọ onye a ụtọ aga m ekwu etu afọ o si wee bịa ya ka anyị gaba n'iru amụgo nwa igbo ọnwa abịago n'ụwa ọnwa alọgochi oife anọ na ya kedu ebe a na-ebido anyị na-abụ abụ iji wee kọwaa na nwa abụ nwa ọra iji kọwa na nwa igbo bụ nwa ọra na ọ nwa ofu onye iji kọwa na ọnwa ụra anyị na-abụ abụ na-asị abụ aṅụle nwa abụ aṅụle nwa anyị sị ọnụla akwa nwa o ae anụla akwa nwa bịa ngwa ngwa ọ bụ onye nwe nwa ọnụla akwa nwa o onye nụla akwa nwa bịa ngwa ngwa ọ bụ onye nwe nwa ọ na-abụ na-abụ ọnụla akwa nwa bịa onye nụla akwa nwa bịa ngwa ngwa na ọbụrụ so onye nwe nwa fa na-asịkwali ọnụla akwa nwa bụ ụlọ nkịta jebe ọnịcha mgbele ọzụta anya lie ọ bụ so ofu onye nwe nwa ọnụla akwa nwa bịa ngwa ngwa ọ ka esi agụ ya bụ egwu ya na onye nụla akwa nwa bulu nkịta jebe ọnịcha mgbele jebe afịa mgbele ọzụta anya lie na ọ bụrụ so ofu onye nwe nwa ya na onye ọbụla nụla akwa nwa na-agbata ọ ka esi azụ ndị Igbo ọ azụ ụmụ ndị igbo ọ azụ nwa igbo ọnwa ụra ọnya bụ na ọnwa ụra ya na nwa bụ nwa ọra na otu onye ada azụ nwa igbo ofu onye ada enwe nwa igbo anyị na-azụkọta ọnụ ya na mfu ebe nwa ya na-akpa agwa ọjọọ ọ mụ ka ọ dịlụ ịbụ nne ịdị ka nne gwu ya na nke a na mama nọ na-eme mfu ebe nwa ya nọ na nsogbu n'ụzọ ọ m ka ọ dịla ịzọpụta ya ịkpọpụta ya dịka nwa m maka na nwa m ka ọ bụ mfụkwa n'ebe nwa gị na-eme ajọ ife n'ụzọ ọmụnwa ka ọ dịla ịnọ ebe afọ na-agwụ ya sị a na ịma mma etu a na nwa m etu a ka ọ dịbụ n'ala Igbo mana kịta ọ dịrọzi etu a mana etu a ka o si kwesị kịta ofu onye na-amụ ofu onye na-azụ ya na ozi m abụrụ maka ndị a achọ ikpo igbo iru naanị ozi mbụ maka ndị aghọta unu ọbalụ na igwe bụ ike ọ bụrụ maka ndị a na-eche na ndị be na-egbufa na ụmụnna fa na-egbufa na ụmụnne fa na-egbufa na ụmụnna igbuo ya nne ya ikwu nne iwu ya gbakwula ọra mgbe ị ga-eji gaali n'ala igbo ị ga-afụlele ndị kwado oyi onye kpatara igbo ji wee nwee okpukpe okpukpu ya na ofe onye ada enwe nwa na nwa bụ ọnwa na onwere ọnwa na-etila ofe onye ọnwa ada etila ofe onye ọnwa na etile ọra nwa bịala ụwa bụ mmụọ mmụọ lọlọ ụwa ọnya bụ ọnwa alụmchi nọ n'ime mmụọ lọlọ ụwa ka anya ka m jisi na anyị ga-aghọta onye a n'aka onye a n'aka anyị ga-aghọta onye ọ bụ wee tinye echiche n'etu anyị si azụ a maka na ọzụzụ abụrụ inye nri ọ bụrụ ịga akwa krismas ọ bụrụ ịga akwa ista ọ bụrụ izije n'ụlọ akwụkwọ nke makalisi na harvard oxford cambridge. ọ bụrụ ịkpọta meedi ọ na-awụ arụ na-enye enyi n'ọnụ ọmarụ ka esi awụ arụ na-arụ ili ọmarụ ka esi awụ arụ na-arụ ili na ịbụa arụ ili na isi ọka na anyị nwa amịlị na bed ọ bụrụ ndị abụ ọzụzụ ọzụzụ anyị na-ekwu bụ ịgbado nwa ọkpa naanị asị gbado si ọkpa ike naanị dịka osisi a na-akpọ kpelete onwe ntụ naanị. kwudosie ike ya na ọnya bụ onye anyị na-ekwu maka ya ife a maka na ọ bụ mmụọ mmụọ lọrọ ụwa ndị a bụ ife akpasigo na mbụ ọ lọrọ ụwa maka na onwe ife ọ dịli ọ ga-alụ o nwere ọlụ dịli ọ ga-alụ onye kpatara na ọlụ delu nwa delu gị nwa na oge elu anyị ga-amalite ọlụ a na anyị adịghị ene nna anya n'iru anyị adịghị ene nna anya n'iru maka na ọlụ anyị bịa n'ụwa a kalịlụ onye anyị bụ na ndị anyị bụ ya na nwa bụ nwa mmụọ ọ mmụọ bụ ọra obi mmụọ ede enwe afa mmụọ ede enwe afa energy has no name because o particular identity mmụọ ede enwe afa ọ na ndụ ka a na-enwe afa ya na nwa a tupu a ekulie n'aka a obi ọ nwere afa ọ enwe afa ọ ya ka ndị Igbo ji eche tupu abanye afa site n'etu ndị bụ unu si eme ya na mgbe a nwa a dịka anyị sikwu na mgbọsi nke mbụ na nne mụlia nọ n'ọmụgwọ mana anyị ma na ọmụgwọ na-ebido mgbe nwaanyị nụsi di kwadobe ịtụ ime site na mgbede ewee kwadobe arụ a tupu ọ tụọ ime ya na ọzụzụ nwa igbo dịka anyị si izu gara aga na-ebidoli tupu nne ya adị ime ọ na-amaliteli tupu adị ime nwa mana amụsị anya abanye ine ọmụgwọ ya na ọmụgwọ dị iche na ine ọmụgwọ ya na mgbe a mụsịrị nwa nne na nwa nọ n'ọmụgwọ nọ n'ime oge a ka anyị na-ekwu nwa ji aṅụju ala afọ ala nke kasị mkpa abalị oru na asatọ n'ime oge a ka nne ochie na-abịa maka na ọ bụrụ ofe onye na-azụ nwa ọ bụrụ onye na-azụ nwa nne ochie na-abịa kwado nye aka maka na ọbụrụ ọlị ọbụrụ ọlị ndị tụlụ ime ọbụrụ ọlị ndị na-amụ amụ na-azụ mana igbo ghara agha kịta ma ndị na-amụ amụ ma ndị bụ nne ochie onwerozi ndị ụbụlụ dị n'isi onwerozi ndị nwa ife bụ igbo onwerozi ndị ma ntọnanị onwerozi ndị omenani, omenanị onwerozi ndị nwa ọdịnanị onwerozi ndị nwa ụzọ eso mana ọ bụrụ ndị na-amụ amụ na azụ maka na ndị na-amụ amụ ka bụkwa ndị obele fakara wee ghọtasị ụwa faka na-achọ ụzọ fa achọ n'ụwa nne ochie na-abịa maka ifi nka nne ochie na-abịakwa maka ifi omenala igbo nke anyị ga-alụtụ aka n'oge na-abịanụ site n'ịnụ nwaanyị dịka ọgọ maka na ọnwa igbo ọbụla nwere mgbọrọgwụ na-abụ ikwu nne na ikwu nna iji wee fụ na nwa pụtara mmadụ iji wee fụ na ọzụzụ a zuru oke ikwu nne na ikwu nna ọ ngalaba na-abụ ebe nwa igbo si malite ije ọ ya ka m ji wee sị oge gara aga na ọ bụrụ na ndị ikwu nna ya ghọtara ịga n'ikwu nna ya maka na nwa igbo ọbụla maala ife o ji bụrụ nwa igbo kwesịrị ịma na ndị ndue na ndị nchie bụ ndị ikwu nne e. mmụọ na-edui na mmụọ na-echekwaba anyị si n'ikwu nne e. ka m kwukwu ya ọzọ n'ọdịnala igbo onye igbo kpọmkwem iwepụ jizọs bụrụ sevio ịghọta igbo ghọta onwe ghọta chi gị anyị mmụọ na-edu mmụọ na-echekwaba anyị si n'ikwu nne anyị ebe a ọ nke akpata na nwaanyị mụọ nwa na nne ya ga-abịa ịnụ ọmụgwọ maka na anyị ga-aghọta ife igbo bụ mana tupu arụ a gwụsịa tupu ozi anyị na-ezite abịa n'isi njedebe ọ bụrụ arụ a anyị ga-aghọta ife ndị a niile ka o wee dee anyị anya ebe mmadụ si aga ebe onye igbo si aga onye onye igbo bụ ebe nwa igbo onye nwa igbo bụ ya na nne ochie ga-abịa maka na ofu ọkpụ ọkpụ a ọnyanwa bụ elili malụ ngwugwu ngwugwu onye kelia o site na nne ochie ka nne si pụta ka nne mụrụ nwa si pụta ya na ofu elili a ofu elili a ka o ji aga ọ nne bụ isi ya na nne ga-abịa nne ochie ga-abịa wee solu wee kpụọ nwa ọfa bụ ọkpụ ọmụada bụ ụmụ ọkpụ ọmụada na-abụ nne wee ole na mgbosi izizi wee bido n'ịkpụta nwa ịkpụpụta mmadụ wee zikọ nne nke ọfụ nne nke mụrụ nwa etu esi ekudo nwa etu esi enye nwa ala etu esi agụgudo nwa ọnne ga-etu nne ochie ga-etinye n'ọfụ n'ụzọ oge esi mmanụ etu esi ene nwa anya ada agụ ndị igbo emere ya ka a na-agụta ya n'akwụkwọ ndị igbo emere ya ka a na-eneneta ya na YouTube ndị igbo mere ya ka ọ bụrụ mmadụ na mmadụ ndị igbo mere ya ka ọ bụrụ eju na akpụlụ ọkpụlụ ikelikie ndị igbo mere ya ka ọ bụrụ nne ewu na-ata agbala nwa ya enyela ya aka na-ata agbala etu aka ndị igbo si wee mie etu a ndị igbo si wee mie n'ọdịnala ifa chelụkwa na ụmụnne m na-ewe n'iwe sorokwa na unu iwe o yes so etu a ka ndị igbo si wee mịa ka ka ọ wee kwe ka ọ wee nye aka maka na a na-adị ofu onye ada azụ nwa ofu onye ada azụ nwa ya ka ịghọta na ebe onye igbo si abịa eteka mana ọ dị nso ka ịghọta na ọ nwero nsogbu nwa igbo nwere ọ na-afụrụ etu oge esi etu e ga-esi wee kpụzie ọ na-akpata na izizi izizi na mbido mbido mgbosi nwaanyị igbo na-anabedu mana ife a bụ ozi ndị ọzọ ga-abata n'ọnwa ndị ọzọ na-abịa abịa a na-akwadobie ụmụ nwanyị ụmụ nwanyị ebe o si bịa na ụmụnne ya na-akwadobie wee zipue ọnya bụ mbinie nkunie bụ mgbede ọ n'ime oge a ka o ji abụ ọmụgwọ ịkwado bee ọnọdụ na ịtụ ime na ịmụta nwa na enyemaka niile ọ ga-enweta na ntụziaka niile ọ ga-enweta ya na nne ochie ga-abịa maka na nne ochie bụ onye mesigo ife ndị a ọnyanwa ka ọ dịzilu dịka onye nkụzi tụzilu nne aka etu e ga-esi wee kpakwuo meji abụ nwa Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine ma ọ bụ n'ekeresimesi, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ. dọtkọm nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi Ọ bụ na nne ochie a nụrụ nwanne nne ọzọ ga-abịa maka na ọ ga-esilili na ngalaba nne maka na ọkpụ maka na ọkpụ maka na ọ nwelụ ife ụmụnna ga-alụ nwee ife ndị ikwu nne ga-alụ ya onye Igbo bụ ebe abụọ ikwu nne na ikwu nna o wee zuo oke ya na ọlụ ọmụgwọ bụ ndị ikwu nne o ndị ikwu nne nwe nke a ada ya azọ ada agbagha ya agbagha maka na fabia ịranye mmụọ fa n'ime nwa maka na ọfa bụ ndị nyelụ nwa fa o wee bịa sota sota bịa ije dị na be ndị dị ya na faka ga-abịa ọlụfa faka e, dị nke kasị nke bụ ọlụ nne nne ochie ga-abịa bịa inye ntụziaka maka yanwa bụ ụzọ wee gasị njem niile ya nọ nke abụọ mụgo mana ndị ezinụlọ be di ebe nwanyị nọ maka na emelia na igbo na nwanyị igbo nwere ọnọdụ ọnọ wee mụọ nwa ọ site n'ịlụ dị ka o si amụ nwa ka nwa a wee bụrụ nwa kwudolu na anị ka ọkpa wee sie ya ike naanị ka ọkpa wee ka o wee kwudosie ike na ife ife ndị a na-alụ erika mana ka ọkpa wee kwudosie ya ike na anyị na nke mbụ ya na benna oge amụrụ nwa oge nwaanyị mụrụ nwa o nwere a na-eleta nwa anyị na-akpụ ya ikuli nwa ikuli nwa anyị na-akpụ ya ikuli nwa ya na oge nwaanyị nọ n'ọmụgwọ so ya na nwa ọ ga-afa akara jebe akara nwaanyị akarọlụ bọọlụ ọdaalụ olu oyibo ọdaalụ igbo ojere afia ya na nwa nọ maka na oge a bụ oge dị mkpa ọ a na-akpụzi nwa ọ nke akpata eji si na ọ ka mma na ọbụna nwaanyị igbo n'ụdị ka ọ wee nwee ike wee nweta wee nweta ndị ga akwadie maka nwa a wee zuo oke ya na oge nkuli nwa a ife anyị ji eje ọṅụ dịka anyị si wee bụ anya baa bụ ọnụla akwa nwa bịa na ofu onye ada enwe nwa dịka anyị si bụ ya baa bụ ya na onye na ụka amụrụ nwa na ọ ga-agbajeje kulie nwa jee nene nwa kedu ife anyị ji emie maka nọ nke a ọ bụrụ bekee bekee agwa na-enwe bonding and attachment bonding and attachment n'ime oge a ka ndị niile dị mkpa na-arụ na ndụ nwa ga-abịa nso maka na nwa abịala ọfụ ji isisi ama ife ndị a niile ga-abịa nso ka nwa wee malụfa ka na nwa bụla ofu nwa malụfa fanwa amalụ nwa iji wee gbado mmụọ fanwa na mmụọ nwa ndụ maka na ofu nwa ka ọ bụ n'ime oge afa ga abia ife eji eme aṅụle nwa bu nzu maka kịta anyị bụ ndị igbo tinyere onwe anyị n'ọgba aghalị ebe anyị na-achọ ọtụtụ ego ọtụtụ ego anyị ji eme efio anyị ji eme ife ibilibi anyị ji eme ife ibelibe aṅụle nwa bụ nzu itinye ya na bekee na agba ọfụ fa na-akpụ ya pawụda ọ ije ekuli nwa iwere obele onyinye ị ga-enye nwa ilue n'ebe a na-ekuli nwa enye gị achịcha ịta achịcha iwelu nzu tee na nzu bụ ọṅụ. onye ọbụla jele ikuli nwa a na-amụ ya ya n'ụzọ ị ga-ama na ojele ebe a mụrụ nwa ọfụ kedu ka ị ga-esi ma maka na oge ete nzu ete nzu nzu bụ ọṅụ nzu na ndụ ndị igbo bụ ọṅụ nzu bụ ịfụnanya mana nzu bụ maka ndị anọ n'ọnwa nzu bụ maka ndị anọ n'ọnwa ya na nwa amụrụ mụrụ si n'ọnwa bịa onye ka anyị e ji akpụ ya nwa nwa na ọnwa bụ ofu si ife dị iche bụ na ọnwa bido ọ bidola ọnwa ya na ebe nwa si bịa ya na anyị ga-ete nzu iji ziko na anyị ma onye anyị na ya nọ na ọṅụ dị anyị n'obi na ịfụnanya dị anyị n'obi ọ ife na-eji eje eneta ọ ife a na-ejeta na nneta nwa etu a ka esi eji ikuli nwa na na abịa onye bịala ineta nwa a ga-ekunye nwa okulu nwa maka na obi ya na nwa na isi ya na nwa ọ nke ga-eme na ịfụ nwa n'ụzọ ka ọ dị arọ ise ka ebe ọ na-akpa aja agwa ị ike wee dọọ onye aka na ntị gwa ya na ọma mkpa ode agwa maka na ịbụ nne ya maka na ọkara wee mụtịa ọkara dịka etu a m nọ kịta nna obodo m ndị niile m nọ mgbe a mụrụ amaka fara n'ogologo falute n'ebe m nọ fesekpuo maka gịnị na-eje m kulie fa tee nzufa ya na-etu a ka anyị si eme nke a bụ nleta nwa ife ndị a niile gbadoro ụkwụ na nwa o ka esi azụ nwa ofe onye ọ onye ọ isi nwa na nwa ịnụ isi gị nwa ka nwa wee na-aghọta ndị ya na ya wee nwekọ maka na nwa bụ mmụọ mmụọ ada afụ ka mmadụ ya na anya nwa ama mfụ gị mana isi ka ọ ga-eji nwalee ọya ka anyị ji eji nzu maka na nzu enwere isi ka nwa wee nwee ike ghọta onye na-emetụ aka nwee ike n'onu na-agụ ya okwu onu a bụ onu na-aba na mmụọ o isi a bụ isi na-aba na mmụọ ebe a ka anyị na nwa ji amụ nwa anyị etu a ka nwa na nne si amụ onwefa etu a ka nwa na e, nne ochie ji amụ onwefa ọ ga a na-eme etu a ka ndị nna ndị ikwu ndị nụ ndị nwe nwaanyị mụtalụ nwa maka na anyị na-akọwa ka osi dị n'ọdịnala Igbo anyị ada akọwa ka o si dị kịta anyị ada akọwa ka o si bụ na ọ na-afịa adaobi jelarụ jee tụle ime mụala onwe nwa mba anyị na-akọwa ka o si dị n'ọdịnala igbo na nwaanyị kwesịrị ịnụ di wee mụtaba nwa ka nwa wee nwee mkpọrọgwụ siri ike ka ọ wee nwee ndị nkwado site n'ikwu nne site n'ikwu nna mana ọ bụrụ na nwaanyị ada atụ ime ma ọ na ọ nụrụ di mana ọ bụrụ etu ndị igbo si wee chịa ya n'ime oge a nwa nwanne ochie bịala ọmụgụ ka a na-akwụ ka ọ na-elu abalị oru na asatọ 28 days ọ n'ime oge a ka ndị nwe nwa ya bụ nna na ụmụnne ya n'ime oge a ka fa na-ebu ibu a na-akpọ ibu amụrụ ibu nne amụrụ kedu ife nke a bụ nke a bụ ibu a na-akwalụ nne ochie bịala ọmụgwọ igbo na-asụ n'onu n'onu fakwa ụkwala obula ofu na omenala gị ọ gị ga-anwa ife na-adị n'ime na omenala m ụmụ nwoke ga-anwa ife na-adị n'ime maka na mụnwa bụ nwanyị ya na nne m bịa ine m ọmụgwọ a ga-ama ife ga-adị n'ime ife a ga-eji wee kene nne m na ofu ọnwa ma ọnwa na abụọ bịalụ inwekwa ike igo diamond inwekwa ike igo moto mana ọ bụrụ ya bụ isi o nwere ife na-adị n'ime ife ndị a bụ nyanwa bụ omenani ọnyanwa bụ ibu nne amụrụ nne ochie mụrụ nwa bịa n'ọmụgwọ ọ da agba aka ana maka na ọ bịa ịlụ nnukwu ọrụ ya na ọlụ a ọ bụ elu ka anyị ga-eji wee nye ya ekene ọnya kpatalụ n'ọdịnala igbo na ije ịnụ nwanyị ije ime ije ịnụ nwanyị ị ga-aghọta na ọnwa ife a na-akpọ ọmagolo owelu ije ịnụ nwaanyị n'ọdịnala igbo ị ga-aghọta na ọnwa ife a na akpụ ọmagolo owelu ọ bụrụ ife niile ka a ga-atụsasịlị ị ga-ama na ọmagolo owelu bụ ife dada anaghị akpali akpa maka na ọ make sense to common sense ya na nke a bụ ife ọdịndụ ọnwụrụ anwụ a ga-eme ya eme ya na nke a so n'ofu n'ọmagolo owelu ime ka nne bịa rapụbie n'ọmụgwọ ofu ọnwa ọnwa na abụọ inye ekene ibunye ibu mana ibu a maka na igbo emika ibo ebe igbo na-emi ibu a esiro maka na ya bụ nne ochie ibu a si na nne nne nne nne nne nne ka a na-akpọ elili malụ ngwugwu ọnyanwa ka anyị ji asị elili malụ ngwugwu ngwugwu malụ onye kelee maka na ebe anyị ebe anyị si bịa eteka so ka anyị na-agakwa ọ n'ime oge a ka a na-eme nkupute nwa ọ n'ime oge a ka a na-eme nkupute nwa a ga-ekupute nwa bịara ụwa maka na ofu ọnwa ndị Igbo abalị oru na asatọ ya na nne ya ka nọ sọfa fada pụta fada eje afịa fada eje ọrụ nwa ji ohere a na-aṅụju ala afọ nwa ji ohere a na-amata nne ọfụma ọfụma nwa jikwa ohere a na-amatakwa ndị a na-abịa e-, enye ekene ọfụma ọfụma mana oge oge azụelu a ga-eme ife a na-akpọ nkupute nwa ife ndị a niile bụ ọzụzụ nwa igbo dịka m si kwu na ọ na-ebido na nwa ọ na-ebido na nwa a ga-ewetu obi wee na-akwadobe nwa a ga-ewetu obi wee na-akwadobe nwa ya na ọ bụrụ na anyị chọọ ka anyị bụrụ ndị na-ada eme efio gịnị bụ ime efio kedu ife bụ ime efio ọ bụrụ na anyị bụrụ ndị na-achọrọ ime bi? ọ bụrụ na anyị achọrọ ịbụ ndị ga-arapụ omenanị na-eme omenelu ọ bụrụ na anyị bụ ndị chọọ ime ka ụwa nke anyị baala anyị ulu anyị ga-aghọta na ife ọbụla gbasara ndụ na ndụ bụ isi na ndụ a na ana onwelu ka esi enezie anya ya nọọ na nwa ka ọ ga-esi malite ọ na nwa ka ọ ga-esi bido ya na a ga-ekupụta nwa a oge a ga-ekupụta nwa kedu ife ọ na-akọwa na kịta na nwa na nne ga-apụtabazie maka na ọ nwego ọtụtụ ọlụ alụ na mmụọ ọ maka ọlụ alụ na mmụọ ka nwa na nne ji nọlụ sọfa na ọmụgwọ ya na mgbọsị a ga-ekupụta nwa ọ na-ezikọ na oge elugo nwa ga-afụzi ụwa karịsịa etu o si na nne na nna na ezinụlọ na ụmụnna na ndị enyi ọ na nkupute nwa ka a na-enwe nnukwute ofe ọ a na ife a na-ejikwa nzu gaa n'afịa a na-ejikwa nzu gaa n'afịa nke nwa bekee na ndị kịta na-akpọ pawuda na ụmụ ife ntecha ntecha ụmụ nwaanyị na-etecha eweli eje n'afịa wee mee ọṅụ wee nwee aṅụle na amụgo nwa maka na mmadụ bịa n'ụwa maka na ochi n'ụwa ụwa maka na ochi nyọrọ ụwa ya na nkwupụta nwa na-abanye n'ime ngwụsị ọmụgwọ ọ na-abanye na mme ngwụsị ọmụgwọ ọkụ ụbọchị aṅụrị oke ụbọchị a na-enwe aṅụrị ya na aṅụrị a ka ndị ọgbara ọfụ kịta si nọọ bebi shawa mana onwere ebe shawa gbadoro ụkwụ onwere ebe ọ gbadoro ụkwụ na ndụ nwa onwere ife ọ na-akọwa na ndụ nwa na-abụrụ ọsọ ọsọ ime efio maka na ime efio ka ọ bụ o nwere ọzụzụ ọ na-azụ na nwa maka na ọtụtụ ndị ọ bụrụ na amụrụ nwa o ife ọ gbasaa n'ọdịnala igbo ya na ife a na-akpa maka ya bụ ife gbadoro ụkwụ n'ọdịnala igbo ife niile nwere ntọnanị zuo oke na ịkpụpụta nwa ka ọ bụrụ mmadụ nwa amụrụ amụ nwa eku n'aka ndị na-aṅụ ala maka na ọ site n'ebe a ka ọ ga-esi wee nyedo na isi ọjị dị mma naanị omeala eji ịkụ ọka dị mma naanị iji egwula ọka mana ị ga-akụ a naanị lụọ anya ililo tinye ya aja n'ukwu ọ wee na-etowe mịala ya ọka ya na ife anyị na-ene anya ya bụ ọ bụrụ na a na-alụ ọrụ ugbo lụpụta nnukwu ji lụpụta nnukwu ọka etu esi akpụ mmadụ kpụpụta ya ezigbo mmadụ kpụpụta ya nwa zuru oke n'usoro nke ndị igbo n'usoro nke onye igbo ọ nara onye chọọ imefio imefio mana ọ n'usoro nke ndị igbo ya na nzu ka anyị ji enwe aṅụle mgbọsi ekwupụtara nwa n'ime ka a kwụsịrị ọmụgwọ na ndị a niile bụ emume nwa ịbanye n'emume nwa a ga-enye nwa afa nke a bụ ife kasị mkpa na ndụ nwa ife niile a na-eme n'ofu ọnwa ọ ga-amụrụ nwa mgbosi izizi to mgbọsị ili na e, abụ ya na asatọ ife ndị a niile m na-akọwa bụ ife na-eme na ndụ nwa mgbosi izizi amụrụ nwa lue ụgbọsị oru na asatọ maka na oge a oge kasị mkpa iji wee kpazi mmụọ nwa ka o wee solo anyị n'ụwa dịka nwa si na wee bịa dịka nwa nwa ọra obi dịka mmụọ nyọla ụwa ya na mmụọ nwa nyọla ụwa anyị ga-akwadobezi ibi afa maka na onweburu afa na oru obi enwere afa mmụọ enwere afa mana anyị mana o nwere ofu nnukwute ife dị mkpa nke a bụ ngwọsị afọ a na-amụ a ngwọsị afọ nwa a pụtalụ n'ụwa kedu afịa ọ pụtara na ya maka na afịa ọ pụtara na ya bụ chi si e wee pụta ụwa ọ bụrụ anyanwa bụ chi ụwa ya ọ bụrụ anyanwa bụ chilọlia ụwa mana oso chilọlia ụwa ya na chilọlia ụwa bụ ofu ya ụbọchị ụgbọsị afịa bụ ụbọchị mmụọ ma oru obi ma mana kịta ọnụlugo abalị iri na oru na abụọ na oru na asatọ anyị ga-enyezi afa nye anọ ebe a bụ nwa mmalite emume nwa mana ụmụ ife ndị a niile ka anyị na-enefele anya anyị na-eme efio anyị na-eme anyị na-eme birthday mana onwero ife ọbalụ onwero ka o si enyela anyị aka n'ịkpakwata ịkpakwado nwa dịka o si dị na ntọnanị na omenanị na iwu anị na ọdịnala Igbo ya na ịba afa bụ mgbosi dị oke mkpa maka na ndụ onye Igbo dị mbagana na abụ nne na nna ikwu nne na ikwu nna ọra bụ ndị nwenụ ndị akaebe ya na anyị enyego ndị ikwu nne nke mana a ga-enye ndị ikwu nna nke fa a ga-enye ndị ikwu nna ugwu dị lụfa a ga-enye ndị ikwu ugwu dị lụfa ọfa nwa ya na mgbọsi a a na-ebido emume nwa bụ ịbịa afa na-abụ mgbosi mbụ ịba nwa afa ife ndị a niile na-eme n'ime oge nwa na-aṅụ ala ịba nwa afa kedu ndị na-aba nwa afa ndị na-aba nwa afa bụ ndị nkụzi dịka ndị nne ndị nna ndị ụmụnna ndị ikwu nne ndị ikwu nna ndị obodo ndị ọra mana ndị nke agbasakali bụ ụmụnna na ikwu nna maka na ofe nwe nwa kedu ka fasi nwelu nwa maka na anyị kọwa asị n'ọdịnala igbo n'ọdịnala igbo na nwaanyị ga-anụ di wee na-amụ nwa na ya ada amụ nwa n'ụlọ ọ bụrụ maka nwaanyị ọ maka nwa amụrụ amụ ka o wee zuo oke ọ bụrụ maka nwaanyị ọ dị ka mmadụ iji ọkọ na akụ wee kọfa arụ ọ bụrụ maka nwaanyị ka a na-ekwu maka ya ọ bụrụ maka ndị okenye ka a na-ekwu maka ya a na-ekwu maka nwa amụpụtala amụpụta ka o wee zuo oke ka o wee nwee ndị ka o wee nwee igwe mmadụ ga-agbadoli ya ụkwụ ga kwadi ya ka o wee bụrụ mmadụ ka o wee ka uje ụwa fịala arụ wee dịla ya mfe ya na onye nwere ikwu nne nwee ikwu nna ka onye bụ sọsọ ikwu nne ka ọ nwee ya bụ na nne ya nọ n'ụlọ wee mụọ anya maka na ọ nwere ngalaba nke ọzọ na-enwero ya na ọ bụ na ọsọ chụbịa na ya bụ ụmụnne ya o nwere ebe ọzọ ọ ga-agbaje ọ bụ na ọ nwee nsogbu na ya bụ ụmụnne ya o nwere ebe ọzọ ọ ga-agbaje mana nwa nwere ikwu nne nwere ebe ọzọ ngalaba ọzọ ọ nke a bụ ife Igbo na-akọwa nya ya adị ekwe ka ọ wee tọọ ụtọ na ntị anyị na-ekwe maka na ọdịnala igbo na-echebalụ nwa nke bịala abịa ọ bụrụ etu o si dịlụ mụ na gị maka na mụ na gị nwee ike dị na-egide nwoke na nwaanyị mụọ ọrụ ụmụ o nwere onye ọ gbasara mana ọ ka o si e kee kedu ka ọ ga-esi wee balụ nwata ha n'ọdịnihu kedu ka ọ ga-esi balịa ya n'ọdịnihu ya na ịbata n'emume nwa ịba afa ndị ọ bụ ọlụfa ndị ugwu a bụ ụmụnna nna na ụmụ ya maka na ọfa nwe nwa ụmụnna nna na nna nwa nwee nwa mmalite emume nwa ịba afa maọbụ igbo na-asụ n'onu n'onu mana ndị be anyị na-asị ịgụ afa ndị ọzọ na nwee ike isi ịba afa ndị be ya na-akpụ ya ịgụ afa onye na-anọ n'isi ịgụ afa bụ onye ụmụnna onye isi ụmụnna kedu onye bụ onye isi ụmụnna onye isi ụmụnna bụ onye nke a na-abịa n'ụmụnna onye nke a bụ nyanwa na nghọta ndị igbo dịka anyị si ekwu maka eze nwudere nghọta ndị igbo onye nke atọsịnụ bụ nyanwa na mmụọ nso onye nke a katasịla arụ bụ nyanwa nọ mmụọ nso ọ bụrụ na ezie n'ezie na ọ na-ebi ndụ ọfụma dịka onye igbo kịta ọ na-anụ ozi mmụọ na-anụ ozi mmadụ ndị mbụ na ndị egere ga na ozi ya na afa ga na-akpa nkata ọ bụrụ na ị nwụọ onye okenye na bụ na ilu anya nsị ị ga-aghọta ife m na ikwu maka ya kịta ya na onye tọsi ụmụnna bụ nyanwa bụ onye isi ụmụnna onyenwa na-anọ n'isi ụbọchị a na-agụ nwata afa ịgụ nwa igbo afa bụ ugwu na ọrụ ndị nwe nwa ọ bụrụ pastọ nwe nwa ọ bụrụ papa ji nwe nwa ọ bụrụ mama ji nwe nwa ọ bụrụ fa ga-agụ nwa afa papa ji na mama ji amara ebe nwa si bịa papa ji na mama ji ejero m ego nwa papa ji na mama ji ejere nụta nwaanyị papa ji na mama ji amanye nna nwa anị ebe ọ ga-alụ ụlọ papa ji na mama ji ama mbụla ozu nna nwa mgbọsị ọ ga-anwụ jee na befa kwa anya n'enya ya na enwe mmadụ enwe onwere onye jegidego papa ji na mama ji olue mgbọsị ọ pasi abụla ozue wepụta ego ụgwọ ndị ọkwa kelele onye nwe ozu akwacha anya nye ya mgbosi ọ gbajuelu dọlụ ozu a n'ebe o si bịa ya na nna nwa ọfanwa bụ ndị nwelụ ikikere ịgụ nwa afa maka na nsọpụrụ dịka oge o ji na n'ọmụgwọ nne ochie nne nne nne nwunye bịa n'ọmụgwọ ọ nsọpụrụ ọ bụrụ na nne nwoke dị ọ bụrụ ọlụ nne nwoke ịbịa na nwunye nwunye ọmụgwọ onye nne nwoke ga-eje n'ọmụgwọ bụ ụmụnne nwanyị ndị n'ụdị n'ebe ọzọ mana ọ bụrụ na nne nwunye enwere ike nwanne nne nwunye abịa n'ọmụgwọ ọ bụ na nne nwunye nwero nne na onwero nwanne nne di nwezi ike bịa n'ọmụgwọ nke a bụ nsọpụrụ nke a bụ ka o si dị na mgbọsị bulugboo nke a bụ ka o si dị wee luo echi ọnyanwa ka anyị ji na-ekwu oge gara aga asọkwa soja ugwu bụ nkwanyelụ nkwanyelụ nwaanyị ji nwanyị bie ya na mmadụ ama nnapụ onye ọzọ nke dịlia ọ na nwoke nwe nwaanyị ọ ebe a ka a na-agụ nwa afa ọfanwa bụ ndị ga-ewepụta afa a ga-agụ nwa ọ bụrụ pastọ ọ bụrụ papa ji ọ bụrụ mama ji Nye nọọ nwoke na-anụ nwanyị dị ime ka ọ dịlụ ịkpọ nna ya nwa bụ nwoke ọ bụrụ onye isi ụmụnne ya nna ya nwa izijelu nna ya ozi si nwunye m amụkwa nwa nna nwoke dị ndụ dịka okenye okenye ezinụlọ ngwulu akpọmkwem ọ ka ọ bụ asa onye okenye nọ mmụọ nso ọfanwa bụ ndị ga-aja afa ọfa ga-agba afa afa nwa ọ bụrụ na nna adịrọ ọ bụrụ diọkpala maka na diọkpala bụ nọchilu nna ọ bụrụ na diọkpala adịrọ ị nwere ike ịchọta ofu onye na ụmụnna gị ọ bụrụ na ọ dabarọ gị nwa bụzi nwoke nna nwa emenya mana ofu onye adịghị enyi onwe ya ọ ka igbo si dị ya na ife anyị na-ekwu bụ ka igbo si dị anyị adịghị ekwu ka o si tụ ụtọ na ntị ya na ọ ike ọma ntụ ụtọ na ntị ife m na-ekwu mana okwu ekwusi nwe anyị okwu eji ọfọ n'aka ekwu ya na m abịara ikwe ka ọ dị nne m mma ma ọ ka ọ dị nna m mma ma ọ ka ọ dị enyi m mma ma ọ ka ọ dị m nwa mma sef o nwere ike ọ ya adịrọ m mma maka na o ketiri m debe m ya na nna mụlụ nwa ga-ewepụta afa a ga-aba nwa ya mana ọ ga-enye nna ya nwa nsọpụrụ ọ ga-enye nna ya nwa ugwu ọ ga-agwa nna ya sị nna nwunye m amụkwa nwa o nwere afọ ibu n'obi anyị ga-aba nwa ọ ga-enye nna nsọpụrụ ugwu bụ nkwanyelụ nkwanyelụ nne ya nwekwara ike si ya oke abịa emesịa nna ya ajụ anya o nwere afa gị nwa bụ n'uche maka kedu ka esi achọta afa na emume nwa ịba afa maka na ịba afa dị oke mkpa onya ka e ga-eji gbaa afa nwa ka a mara akara nwa ji bịa n'ụwa maka na mmụọ lọrọ ụwa ife ọzọ bụ na a ga-ebukwa n'obi tupu a na-aba nwa afa bụ ife megasịlụ ọ ga-adị ime ife megasịlụ tupu adị ime nwa ụmụ ife ndị a bụ nyanwa na-ebute afa a na-enye nwa ada enye nwa afa maka na afa atọrọ ụtọ na ntị ada agụ nwa afọ maka na enyi m gụrụ nwa ya ụdị afọ ada agụ nwa afọ maka na agụta ya n'akwụkwọ ada agụ nwa afọ maka na biyonsi nwere afa dị etu aba anya nwa afa nwere ụlọ ọbalụ maka na afa bụ afa maka na afa n'onwe ya bụ afa ya na ndị ọnụ adịlụ bụ ndị di nke a bụ ugwu a na-akwanyelụ nwoke na ụmụnne ya dịka esi akwanyelụ nwoke ugwu a ma ọ bụrụ na nwoke anọdụ ya na-awụ ọjị nwoke ama nnụ nwaanyị a na-awụ ọjị nwoke ama nnụ nwaanyị atụtụla ọjị nke a bụ ugwu a na-akwanyelụ ụmụ nwoke nwoke ama nnụ nwaanyị a na-asụ nne ọ bụrụ na nwoke ama ife ọ ga-akwanyere nwaanyị a ugwu napụ anyị were aka asụa. sụa ya na ife ndị a niile bụ ugwu n'ugwu bụ nkwanyelụ nkwanyelụ ya nọọ ndị nwoke ka ọ dị ịlụ maka na ọfa bụ ndị nwe nwa nwoke na ụmụnne ya bụfanwa bụ ndị nwe nwa igbo na-asụ n'onu n'onu ya anọ gị nwa maka o si wee gbasa ka ka ndị bụ unu si emee. ya na-abịa n'ịba afa ma ịgụ afa <clears throat> obodo dị iche n'iche nwee kafa si eme ịbịa ife dị ka na ngwa ndị ngwa na-aba nwa afa mgbọsị amụlịa ịbịa n'obodo dị ka obolo obolo na-aba nwa afa obodo na-aba nwa afa mgbosi ekupụtalụ nwa ofu ụbọchị ekupụtasịa nwa taa echie aba anya afa ịbịa n'ọlụ ife owere fa na-aba nwa afa oge nwa na-ada ọdụ nya nke a bụ na nwa eluchagoli ọnwa ịtọ na-eji ọnwa ịnọ nya ọnwa ịtọ na ọnwa ise n'ime oge akafa ga-aba nwa afa ịbịa igwe oke igwe na-aba nwa afa ma opube eze ya bụ ọnwa ịnọ ọnwa ise ya bụ ọnwa ịtọ tụ ọnwa ise akwa ị na nsụka nsụka na-aba nwa afa abalị oru na anọ ya bụ izu isii ka amụsịrị nwa maka na nwa a ka bụ mmụọ ọ n'ifi ineti anya oru ụbọchị ndị a izu ndị a gara aga ka e ga-eji wee nwa mmụọ so nwa wee pụta wee tinye afọ a ga-enye ya dịka o si dịlụ ndị ọzọ onwe ndị na-aba mgbọsị mana ịbịa n'ebia anya ike ọ bụ na omenanị a bụ omenanị bịala ọfụ ya na aba nwa afa nwa esonye n'ọgụ ọnụ ụmụnna di mgbosi abalị nwa afa ọ bụ na ụmụnna dị dịbụ ili mgbọsị agụli afa fadịgo ili na ofu ọnya kpata o ji bụrụ ụmụnna dị ọnya kpata o ji bụrụ ndị dị nwe nwa mana nwa igbo dị ngalaba na-abụ maka na ọsọ chụbịa n'ikwu nna ọ na n'ikwu nne ka anyị ghọta mana o si n'ikwu nne wee jere ije ọ n'ikwu nne ka osibido mana o nwere omenala emelụ nwaanyị ji wee nọrọ n'ikwu nna wee na-amụ nwa kpatalụ na ụmụ niile ọ ga-amụ ga-esonye ga-esonye na ụmụnna di ya na ọfanwa ga-agụ nwa afa agụsi anya afa osonye sonyezie na mgbọsị a na-aba nwa afa ndị ikwu nne ga-abịa kwado ọmagolo owelu ya na ọdịnala igbo bụ ọmagolo owelu o nwere ife anadị ekwu ekwu o nwere ife anadị agbagha agbagha o nwere ebe esemokwu n'elu rọ ọmagolo owelu ka nwa wee zuo oke maka na adị emie maka ndị okenye a na-emie maka nwa maka echi na-ada ama ama ya na nwa dị ngalaba na-abụ maka na ọ bụ na o siro n'ikwu nna nweta enyemaka o n'ikwu nna nweta enyemaka mana o si n'ikwu nna anyị nweta enyemaka sikwa n'ikwu nna nwetakwu enyemaka ifuru na ife niile ga adịlụ elu nwa mfe ya na ebe a bụ ebe ndị Igbo na-ene anya fada n'anya ka o si wee tọkọ ụtọ na ntị ma ka o si wee maka mma n'anya ka anyị banye n'ịgụ afa ka afa abịa n'ịgụ afa onye isi ụmụnna onye bụ onye isi ụmụnna bụ nyanwa na-anọ n'isi ịgụ nwa afa maka na ọnyanwa nọ mmụọ nso ọ bụrụ na ụmụnna dị nọdụ ọfụma onye isi ụmụnna bụ onye isi mmụọ ụmụnna ọnya ga-abịa eze mmụọ ụmụnna ọnya ga-eji ọfụ ụmụnna ya na onye isi ụmụnna bụ nyanwa ga-anọ n'isi ụbọchị a ga-agụ nwa afa ọ bụrụ na be anyị a ga-ekululi nwa a rapụ ụlọ ya na nne ya na nna ya jee n'obe onye isi ụmụnna ebe a na-agụ nwa afa igbo na-asụ n'onu n'onu onye ọbụla maka osiri n'obodo fa onye isi ụmụnna ga-ewelite ọjị ọ ga-akpọku ndị mbụ kpọkuwe ndị egede kenee fa maka nchebe na ngozi fanye maka na nwa bụ ngozi. ada azụta nwa n'afịa ọnya ka ndị igbo ji wee sị a na-azụta nwa n'afịa nwa na-adịsobe ndị eze ya na ọ bụrụ na a na-azụta nwa n'afịa na nwa ga na-adị sọsọ na be ndị eze ya na onye chukwu nyere ebele nye nwa o ife ebube ka ọ bụ ọ ngozi ka ọ bụ ya na a ga-ewelite ọjị kenee ndị mbụ na ndị egede kene ekekele ụwa na nchebe maka na ndị igbo ghọta na oge ịdị ime bụ oge siri nnukwu ike nwaanyị na nwa wee pụta isi fa na abụ wee pụta na ngozi nke bụ na nkịta na fa nwere ofu onye na-abịakwazi fa ka fa na-abawanye nke a bụ nwa nke a mụrụ ọfụ ọ bụ na ọ were ọjị kenesie afa ewepụta <clears throat> e ife esilụ ewepụta maka a ga-esi olili ndị be anyị olili kasị mkpa bụ abacha ọ abacha ka anyị na-agwọ wetazie ma ngwọ ma iti ma mmanya ọkụ n'ime ịgụ nwa afa nne bụ nne nne nke kasị mkpa na ebe m si bịa bụ abacha na azụ isi a ga-esizi nri ndị ọzọ ji ga-adịlili ya maka na adụ adụ ji ya na ji ga-adịlili n'ife ọbụla a ga-eme ọkụkọ ga-adị ya mana ọ ga-enwezi nni kpọmkwem nke bụ ịgụ afa ọ obodo ọbụla ma igbo na-asụ n'onu n'onu n'onu elisie ife ndị a niile nwesị aṅụle akpọpụta nwa n'ilo n'ọtụtụ ọ bụrụ na ala igbo ọtụtụ omume niile a bụ n'ilo ka a na-eme a na-emie n'ime ụlọ a na-eme n'ezi maka nọọ ezi bụ obi igwe ka enu na anịgba aka ebe nye ọ bụ na anọ n'ime ụlọ lie elili akpọpụta nwa n'ezi bụ nna onye isi ụmụnna ọchie nwa anya n'iru anyanwụ ọchie nwa iru n'iru anyanwụ onwunye nwee elu na-abụ ọ na-asị nne ikpo oge oku nụli ife nna gị kpọọ ogo nne gị gwa ya okwu nụli ife nna gị gwa gị okwu nụli ife nwee amamife were arụ ike too nne ekpo ya oku nụli ife nna ekpo ya oku nụli ife nwee amamife were arụ ike too wele efife mụla anya wele abalị lara ụla coming forth by day ọ dị ka ya okwu nkịtị kafa na-ekwu mana ife ndị a niile nwere nnukwu ụlọ ọbalụ ya na onwe ka esi akpọte mmụọ nwa to begin to raise their consciousness from mgbe fa ka dị obele abalị oru na asatọ ị ga-enye nwa command ị ga-abụnye ya abụ na mmụọ onye abụ ịgụ afa ọ bụrụ ime pati ọ bụrụ ịgụ egwu kpọọ nkwụ a na-aṅụ ife a bụ emume nwa ọkala ọra chi bịala ụwa chi lọla ụwa imesizie ife ndị a inwezi ike mebezie efio mana ọ nwere ife dị mkpa a ga-eme ya na a ga-akpọku ndị mbụ kpọkue ndị egede kpọkue ekekele ụwa kenee fa maka nchebe na ngọzi fanye lie olili wee gwa nwa ka chelie eru n'anyanwụ maka gịnị e, ebe o si bịa ọnwụ ọra ọraba anwụ ọnwa ife anwụ ife ọnwa a sitere n'anyanwụ na ọnwa na-eti ifie e sitere n'anyanwụ ya na amamife ga-eso nwa a sitere n'anyanwụ ya na nwa bụ nwa anyanwụ nwa anyanwụ na-agbara ya na a ga-eche eru na ya wụnye nye enu wụtue nya anị anyị agba akaebe enu agba akaebe e wee gwa nwatakịrị nne gị gwa gị okwu n'ụlọ ife nna gị gwa gị okwu n'ụlọ ife were amamife were arụ isi ike wee too were efife anya were abalị lara ụla ya na ya dị amụ nwa anyị na-eche na ọ ga-aba abalị dị egwu anyị na-amụ nwa anyị e na oge ji amamife wee tụ na arụ ga-esi ike na ọ ga-anaba n'abalị na ọ ga-eteta n'efifie na ọ ga-ama ife na ọ ga-enwe amamife ọ ịba nwa afa ya na igbo mara onwe ma ya afụla onwe na india ma ya afụla onwe na amerịka ma ya afụla onwe na yurop ma anyị anọ na abuja ma anyị anọ na legos anyị nwa nwa nke anyị ka anyị kpazie nya akpazie na anọ m n'obodo m nọ na ya ndị juu iwu obodo ya ejiri ọfa n'ebe olue n'ebe ịzụ nwa nọ maka na fachọ ka ọ baa ụlọ ndị india iwu obodo ejiri ọfa n'ebe nwa nke fa nọ fachọ ka ọ baa ụlọ obodo dị iche iche arapụrụ nkefa onye kpatara na ịbata n'obodo m nọ na ya o nwelu ndị na-eme ọfụma na-aga maka fa arapụrụ nkefa wee lụọ echi onye india nụa nwaanyị nwaanyị india nụa n'ime befa nne di e nna di e ndị ezi adị ekulufa nwa ndị ezi adị onye na-abịa ịkpọnụ nne ị na-abịa ịkpọta nne nne nne nne nna nne nne di ọ ndị a na-eku nwa anya fadịa mgbe ọbụla uche fadịa mgbe ọbụla anya ya adịrị ya ka anyị bụ sọsọ ime mkpọtụ ka bụ sọ ime mkpọtụ ụmụaka na-ama maka fa bụ mmụọ anya anyị adịrị uche anyị adịrị ya ọsọ ọsọ akwụ ọ na anyị ga-eyi akpụ ụkwụ ọ na anyị ga-eyi ndị enyi ọ na anyị ga-akpụ kafa wee mmalụ na nke a na-eme ọ bụrụ nwa ka anyị ji maka ya anyị adịghị agba ada anya n'ebe ụmụ anyị nọ ya na anyị ga-agbadobe anya na ọ nwere ife ị ga-agwa nwa na mgbosi gboo ọ ka onye isi ụmụnna jụsịrị ajụjụ a ọ bụrụ na ị nọrọ na mba na ndị isi ụmụnna amanne ya ọ ga-enwerịrị onye ụmụnna gị na ya ịkpọ ọnụ fanụ unu anọlụ n'ụlọnụ ilu nwa ugwu na ugwu bụ nkwanyelụ nkwanyelụ ikwelu nwa bịala uwe ugwu ikweli a ugwu inye mmụọ nsọpụrụ na ọ bụrụ anụ ọfịa inye mmụọ nsọpụrụ maka na ife anyị ji ụmụaka eme kịta bụ ọpọtuniti anyị ji akpọ ndị mmadụ a na-eme efio a na-emegheli ya na anyị ga-enye nwa amamife anyị ga-ekwunye arụ isi ike anyị ga-agwụ ya ife anyị chelụ mgbosi izizi nna ga-agwa nwa ife ọ chọrọ n'aka ya mgbosi izizi ka ọ ka bụ nwa ka ọkpụkpụ a na-akara wee si ike ị ga-eche ka ọkpụkpụ a sie ike ka i wee bido ịkụzie mgbe ọfịa ga-arụ ọ n'ime oge a ka e kwụsịrị okwu a abụọ ka a gwasịrị nwa okwu a abụọ ka a mmụọ nwa okwu a mgbolo abụọ ka onye isi ụmụnna ga-ajụ nna nwa kedu afa inyelu nwa onye kpata o ji ewela anyị oge ịba nwa afa maka na nna mụrụ nwa ga-ajụgodo nna ya ọ bụrụ na ọdịọkpala na nna ya adịrọ maka na ọ bụrụ na ọ bụrụ ọdịọkpala ọ jụọ nwanne ya nke bụ diọkpala ada ama ama ọ bụ na ọnwa afọ obu n'obi ọ bụ na nanwa na ebute ọkpara na nne ya adọrọzi ọ jụọ nne ya nne kedu o nwere afọ ịchọ ka ịbanye nwa kedu ife iche nne ya onye ya nsọpụrụ nye ya ugwọ o mesịa kedu ife ibu n'obi fe kwekọrịta atụ na uche mmanụ ife na-eme ọ ga-adị ime mmanụ ife mee ka amụchalụ nwa abanye oru na asatọ achịkọta ife ndị a wee banye nwa afa wee dọọ nwa aka na ntị na mgbosi bulu gboo nna egwa ya okwu enulu ife nna egwa ya ofe enulu ife were amamife too ya na-arụ isi ike wele efife lara ụla wele efife mụrụ anya wele abanye lara ụla aba nwa afa kedu afọ igolo nwa kedu afọ inyelu nwa ọ n'ime oge a ka a ga-akpụ nwa afa ọ bụrụ na asị na afa nwa a bụ ude ọ mgbe a ka a ga-agwụ ya ude nke a bụ afa iji azụ oku ya na afa enyela nwa igbo na nwa igbo bụ nwa ọrụ obi nwa mmụọ na mmụọ adịghị nwa afa afa enyela nwa igbo bụ spesifikali ife eji nye afa bụ ka ọ wee na-azụ oku ọnya ka eji gwa ya nne gwa ya okwu inụlụ ife nna ya gwa ya okwu inụlụ ife nna a na-ekwu abụrụ sọsọ nne mụrụ ya maka na anyị aghọtago na nwa igbo nwere ọtụtụ nne o nwere n'ikwu nne nwee n'ikwu nne ya mụọ ọtụtụ nna o n'ikwu nne nwee n'ikwu nne ya ya na ndị nka malụ gwa ya okwu enule ife ka i nwa nwee amamife maka ofe a bụ ndị nkụzi akpọzie nwata afia ude ngozi chinedu chukwuka uchenna ife ọbụla bụ aba afa enyelu nwa agwa na nke a bụ afa iji aza oku maka na mmụọ enwere afa ị ga-enwelili afa ị ga-eji wee nwa ga-eji na-aza oku ọ bụrụ na ị nyere ya afa kedu ka ọ ga-esi nwa na ọnya ka ị ga-agwa ka ị na-agwa ya nọọ ife a na-agwa nwa mgbosi izizi ya na afa bụ igudu afa bụ igudu nwa ga-ejibi ndụ afa bụ kii ya na anyị kwesịrị ịdị na-elota afọ anyị oge ọbụla ifesibere ike anyị ga-aghọta ife igodo bụ eji kii iji akpụghe ma o sibe ike maka na onye abala afa na afịa a bụ ife ọ ga-eji wee tọọ onwe ya na-agbụ ma o nwee ka o si wee fụ onwe ya n'ọnọdụ dị iche ya na ife afa na-eme bụ na ọ na-enye nwa amamife ọ na-ebido akwado nwa n'oge na-abịa mgbe ọ ga na-eto ọ ga-ama na ya nwere ofe ife osijilu ọ bụ na osibe ike olota na afịa bụ ngozi chukwu ka kedu ife obi na-amapụlụ m kedu ife obi na-amapụlụ m ebe mmadụ nọ ọkwọ mmadụ mmadụ buti mmadụ abụrụ kedu ife obi na-amapụlụ m ọ nke a bụ na efe ama chukwu na mmadụ ka na mmadụ ka eji aka ya gị nwee ntachi obi na ọnọdụ anyị fụrụ onwe gị na ọ ga-enwe mmadụ ga-abịakwanyekwala ya aka na ọ ga-enwe mmadụ nwee ike nyere ya aka ya na ọ bụrụ na afọ anyị bụ na chukwu eloka gị nwa ka ọ dịela ịghọta ife chukwu eloka bụ maka na olilochukwu ka ị bụ ya na ị ga-ama na ililochukwu ga-adị ga-adị na ndụ gị oge ọbụla ma ị bịa nwee nsogbu ịghọta na ọ bụrụ ọsọ gị na-elo ya bụ elilo na ọ nwere onye ọzọ nọkwa anyị n'azụ ya nke a bụ igodo iji akpụghe ndụ osibi ike yo key to life nke ọzọ bụ gịnị akpọ aza na-afịa iji aza maka na ọ bụ n'elu ịnọrọ na mba na-afịa kịta a na-akpọ ọbịanju mma ntụgharị maka na ọ bụrụ m ka a na-akpọ mana akpọ ngozi atụgharịa ma ikele ọ na ọ bụrụ ngozi nke m ka a na-akpọ mana ife ọ na-agwa mbụ na ọ nwere mmụọ ma ibie na mmụọ ezughị ibie mara ibie ya na ọ bụrụ na afa gị bụ osita adị mma na ọ dịbalụ gboo ị na-enwe nsogbu ị na-aghọta ye na olileanya dị ka arapụ ndị mere eme maka na osita ata dị mma na ọdịbagoli mma na mbụ mbụ ya na afa gị bụ afa enyelu mmadụ afa enyela akpụkpọ arụ na mmụọ ada enwe afa mana afa eji wee nye mmụọ ọlụlụ ụwa afa eji wee nye mmụọ ọlụlụ ụwa iji e wee gwuo ya ife ọ ga-eme n'ụwa na ọ ga-ege ntị na ọ ga-anụ ife na ọ ga-ama ife ya nọ ife ndị a bụ afa ya kedu ndị na agụsi afa ndị a kedu ndị bụ ndị na kedu ife ulu ife ụbalụ ulu ọbalụ bụ na ọ na-enyelu ndị nkụzi aka kedu ndị bụ nkụzi ndị ụmụnna na ndị ụra kedu ndị ga-akpọ nwata oku oku a na-akpụ ya asị ịza oku bụ nọọ ka ọ wee nwee ike wee nata nkụzi nke ga-abalị ya na ndụ onya ka eji buru ụzọ tupu enye ya afa agwụ ya na ọ bụ na ọ ga-anụ ife akpọ ọnya ya n'ụlọ tupu akpọzi anya afịa dịka anyị si malụ n'ụwa bụ ndị nkụzi mana ndị kasị mkpa ebe a bụ ndị nne na nna na ndị ikwu nne na ndị ikwu na na ndị ọra ya na nna bụ nwoke ifemelụ nna ọ nna na ụmụnne ya ọfa bụ ndị nwe nwa ya na ọ nwee ife nwoke ga-eme wee bụrụ nna nna abụrụ na ọ welụ e, mmiri o ji bụrụ nwoke nye nwaanyị mụọ nwa na ndị igbo mere ya nna maka na ndị igbo kwu si na iko ada akpọ nwa ọ pụ na ịnụrụ nwaanyị anụ ife ndị a niile nkwu ọ gbasara gị ma ọ bụkwalụ na ịbụ onye na eme efio ndị na-eme efio ya ejekwa tụba nwunye onye ọzọ ime ma na-azọ nwa mana fa aghọtazi na iwu ifeji ọkụ jifa maka na ịma mba n'ubi onye ọzọ gwulu ji ọkụ na-alụ ka ọ bụ ya ife niile a m kọwaa nwoke na nwaanyị wee mụta nwa ya na onwe ife nwoke igbo nna nna bụ na ịnugo nwaanyị na iji eme omenanị nụọ nwaanyị ọ bụrụ na ịfụli ya na Abuja kụchalịa ọ bụrụ ya na ịfụli ya na London kochalia ọ bụ na iche ịkụchalịa na Amerịka izie ndị ụlọ ozi imee ife ka esi eme ife inwe nwunye ka nwa wee zuo oke ịkwadobe ọnọdụ ka nwa iwe wee baa ulu ọ bụrụkwa na nwa amụrụ na anụrụ ada abụlu kama na m na-ekwu ka ọ ga-esi wee kalụ nwata mma ka ọ ga-esi wee dị uwe igbo mma ka ife niile daa anya kịta ife niile agatọkọsịla agatọkọ n'ala igbo ndị alụ ndị alụ ụmụ alụ ụmụ alụ ya na o usoro ife ji adị ya na usoro a ka m na-akọ maka ya na nwoke nwere ife oge eme wee bụrụ nna na ọ ga-eje chọọ nwaanyị nụa nwaanyị ọsi aje nwaanyị mba ya na ụmụnne ya je nụ nwaanyị ya na nwaanyị na-abata n'afanya bụ nwoke na ụmụnne ya ka ụmụnne ya wee bawanye ya na nwoke nụ nwaanyị na-aza nna nwoke na-nụrụ nwaanyị bụ iko ka ọ bụ iko ada akpọ nwa n'ala Igbo ọ maka na anyị n'obodo oyibo ka ị ga-eji mmanụ na ịtụba nwaanyị ime ọ maka arụ maka na ọ bụrụ mgbe igbo bụ igbo fa na-enye onwe fa nni ya amadole maka na onyinye ka ị nyelụ eji eji ọbala agba ndụ eji ọbala nwa agba ndụ ejife ekpe udo yana ị nwee ike inye onyinye mana ị ga-aga iru maka na ịnụrụ nwaanyị ịchọọ ka ọ bụrụ nwa gị ijee nụọ ego nwaanyị ịkwanyela onwe ya ugwu ọnya bụ asọkwa soja nwaanyị ji amụ ebie n'ubu ugwu nkwanyelụ nkwanyelụ ya na o nwere ife nwoke ga-eme wee lụọ enu nwaanyị o nwere ife nwoke ga-eme wee bụrụ ebu nna kedu usoro ka omenala igbo si gwa anya kedu usoro ka igbo si gwa anya nke a bụ usoro ndị igbo na nwoke ga-ebu ụzọ pụa obi na nwoke ga-ebu ụzọ pụọ obi na nwoke pụchaa obi ọnụa nwanyị na nwoke nụzie nwaanyị ọchọba ndụ ife ịtọ kedu ife ọ na-akọwa na a na-etolu ife etolu ya na nwoke ga-agba mbọ ka ọ dị ka ọgbọ ya ịdị ka ọgbọ ya abụrụ na iwu bụ na onye ọbụla ga-alụ four bildin mba ife ọ na-akọwa bụ na ị na-achọ ịkpọbata agbala nwaanyị bụ agbala ọtụtụ mmụọ ọnya na nwaanyị eyi abịa ka nkụ na ị ga-ezu oke na mmụọ ị ga-adị nkwadobe maka na mgbe ịkpọbatara nwaanyị bube ibu dị na ya ya na ị ga-ebu ụzọ pụọ obi ị ga-enwebe nke ị ga-enwebe ọ ga-enwe n'ife idebelụnụ wee na-ebute ibu alụ a maka na ọ bụrụ nwaanyị ị na-ene anya bụ onye na-anụta ọ mụọ onya na anyị ị maala onefara ya na ị ga-ewegodo ọ ga-enwelili ka isi nye onwe ya obele nkwadobe ị ga-enweta n'obele aka ọlụ nwee n'efe na-alụnụ so na ife a na-ekwu ịpụ obi abụrụ na ị ga-alụ 5 bedrooms o nwere ike ọ bụrụ sọsọ one one square one empty place ebe nwaanyị na-agbalị a ga-anọ wee fibe mkpukie wee debe osi tie gị nwa bụ nwoke ndụ ya e wee too ogologo maka imele etu a mmụọ ya na-ayị ebite ọgba aghara nwoke anwa n'oge ya na a na-etolu etolu mana ọ bụrụ na nwoke etoluru e ebe a ka ndị ụmụnna na ikwu nne si bịa a na-akwadolu mmadụ akwado a na-akwadokwa mmadụ ndị ikwu nna nwee ike ịkwado ndị ikwu nne nwee ike ịkwado ya nọọ nke a bụ ife ndị Igbo na-akọwa na mmadụ kwesịrị inwe ndị nkwado ya na nwoke ga-ebu ụzọ pụọ obi ọ ga-amụ onye ọ bụ ọ ga-enwechi ọ ga-enwebe ya na onwe ike bụ na ọ nwere anị ọ ajọ ọtọ bee bụ bee ọ ajọ ọtọ lụọ ofu ebe okilikili ọ kpọrọ nwunye edebe mgbe a ọfụchie ọfụchi nwunye ya ifụfe abawa afa gaba n'iru ọmala akalaki ya ya na onye pụọ obi ọmala akalaki onye n'ọnwaanyị ọmala akalaki ya ya na ife etu a ka ndị igbo sikwu ọ iwu bụ na etu igbo ada agwa gị na ị ga-eme eme igbo na-agwa gị na etu aka ka o si dị mma ma ọ na ịda eme efio maka na akụ a na-akpa akpa abụrụ na akpa ka dị akụ a na-akpa akpa dị n'uche akụ ya na ọtụtụ ife ka mmadụ nwee ike imenụ ma ọ bụ na ọ welu na gboo ghọta ọtụtụ ego eji ṅụ mmanya eji see efe osise eji wee mee alaba nko elusigo na iji wee lụta one room wee kpọbata nwaanyị mana nwoke a ya maka na onwerozi onye tolie elu onwerozi onye kụzilie nne nọ n'ụlọ ụka si gị weta nke nwiji eji ka ya wee jee tụọ mma mma ka ya wee bụrụ kristian mọda nna nọ n'ụlọ si gị weta nke nwiji eji ka ya wee tụọ mma mma ka ya wee mee bụrụ kristian fada onwe ezi onye nwa ka esi akpakwaba nwa onwere onye na-anali ya edebe onwere onye na-echekwa bịa ọ na-agba okilikili ife na-esili eke nwaanyị na-achọ ka igonye ya na shu ọ na-achọ ka inye ego ejikwa brazilian hair ọ dị abịazi ka o solu wee chịkọọ ka o solu wee chekwaba Nye na etu a ka igbo si wee gwa anyị o si dị mma na nwoke ga-ebu ụzọ pụọ obi wee nụọ nwaanyị ọ chọbazie ndụ ndụ ọ na-achọ bụ nwa ya na nna na ụmụnna na ọfa nwe nwaanyị ọfa nwe afọ ime nke a bụ omenala ndị Igbo onye bụ omenala ịnụ nwaanyị onye a bụ ịnụ nwaanyị ma ọ bụ na ịnụ nwaanyị anụ ọ bụrụ na ị na-eji ada ada ada nkwụ n'ukwu nwaanyị ịnwali ya ruo ma ọ bụrụ inwe ọka ka dị etu a wee luo echi n'omenala igbo rapụsịa maka na unu nọ na london na amerịka na-eme omenala ndị ọcha ilue n'obodo ịfụ na ọ nwere ọnwa iji na nke bụ nke ịbụ ndị anyị nụrụ nwunye anụ wee na-amụ ọ ndị a bụ ndị so ụmụnna ọ ndị a bụ ndị agọrọ ọjị n'isi fa. ya na omenala igbo si na ị ga-anụ nwaanyị kedu ife ọ na-akọwa maka na nwaanyị na-ana abụrụ gị nwe sọ ndị inwe bụ ụmụaka mụta maka na ọnya ka ejikwa ya na ị na-anụ nwaanyị n'oge lue ikpo na nwaanyị ana ndụ ma ọ na-anụ ọ na-alụ na ndụ ọ na-anụ ọnwụ ibu ndị na-eme efi adịghị emezikwa etu a ahụ mana aka na-eme ya na na ị ga-ebulu ozu nwaanyị nwụla anwụ gbagodo ụkwụ na be nna ya bifo ibulu wee na-abe die wee jee nie aka na-eme elu echi ụka akara omebi nke a ya na nwaanyị ị na-anụ bụ ọnụnụ ka ị na-anụ ị na-aṅụta aṅụta iweghachiri ya na ndụ weghachi ya n'ọnwụ ọ bụrụ na iweghachiri ndị befe enye gị pamishọn asị gị ngwa ngwa n'izie nye ebe a mana ị ka ga-eje ya na ndị nwe kpọmkwem bụ ụmụaka onye bụ ịnụ nwanyị anyị ada agbagha nke agbagha ya na ịnụ nwaanyị nwe ụmụazị ọ gị na ụmụnna gị onye kpata eji baa nwa afa gụbanye n'ọgụ ọnụ ụmụnna ya na ife nwoke ji ajala anụrụ nwaanyị bụ ka ngwulufa wee na-eto ife nwoke na-anụlụ nwaanyị bụ ka ngwulufa wee na-eto kedu ife ọ na-akọwa na ọ bụ na fadị ili o wee nụta nwaanyị amụta ụmụ na-abụ fadị gị ile na-ebua ọnya ka ndị ndị igbo be anyị ji agwa anyị sị na ụmụnna kwụ ọgụ anụa ofu onye adịghị ekwu ọgụ ọ ụmụnna kwụ ọgụ anụa ya anụ gidigidi bụ ugwu eze ya na ụmụ anyị mụrụ amụ bụ ụmụ nke anyị kedu ka anyị ga-esi kọwa ndị bụ nke anyị etu anyị ga-esi kọwa ndị bụ nke anyị bụ ndị anụrụ anụ ndị anyị na-anụrụ anụ bụ enyi iko ka mee ọ gift maka na kịta na-enwe spem bank ị ike ije welu de spem donate ya na spem bank nwaanyị ewelie mụọ nwa echi zọba ka ị nwere ike ịbịa kịta tụba m ime echi bịa zọba ihe azọ na ọ bụrụ anyị nwere ịnụrụ m anụ nke a bụ iji maa atụ etu a ka o si dị n'anya igbo wee lukwa nke taa amụrọ m ife ga-eme narị iri na-abịanụ maka na ndị okpotokọ na ekpotokọ igbo ya na etu a ka o si wee dị na ndụ ndị igbo onya kpata ife ndị a niile bụ ife anyị ji nwee ọgọ ya na anyị na-ekwu maka ọgọ kọnsept ọgọship ọ ife aka ọ bụ ọka ka gị nwaanyị aṅụnye ka ọ wee nyere ya aka ka gị na ụmụnna gị wee too growth and progress maka na ikechi nwa kịta ọ mụtali nwee ike ịbụ gọvanọ ikechi kịta ọbụla astronaut ya na ị ga-arapụ ndị bụ unu jee na be ndị ọzọ nwụta nwaanyị o wee webatali ya agbụrụ ọfụ webatali ya ọbara ọfụ unu e wee bawanye that is growth growth in numbers akụ na ụba ya na ịgụ afa bụ emume na-amalite nkuzi ndị nkụzi ka ndị nkuzi wee bido ọrụ agụọ nwa afa ndị nkuzi. ndị dị ka nna ndị dị ka ụmụnna ndị dị ka ndị ikwu nne onye ọbụla ewee baa wee kpazie ndụ abịala n'ọfụ ka ọ daa nanara anyị n'iyi ka ọnwa afọ anyị ji agwụ ya okwu ka ọnwa afọ anyị ji enye ya ndụmọdụ nyanọ ife ndị a bụ ife ịgụ afa bụ nyanọ nke a bụ mmalite ọzụzụ na uto na agụa nwa afa kịta o sonyegokwa ọ dịgokwa ndụ ọ n'ọgụ ọnụ ọ bụrụ na akara ọgụ afa aka na-enyo enyo ọmụọ mmadụ ọya ya anọ ka ọya anwụ ụgha adị ka ọya adị mana mgbe o luelu ofu mgbọsị ọ nọ ndụ aịbanye ya afa ndị igbo enweghị aṅụrị ee o sonyegokwa n'ọgụ ọnụ nke ọzọ bụzi uto etu a ka nwa ya esizi wee na-etozi wee na-amụta ife site n'afọ a agụlịa maka na afọ aka ya ejisia ọbịanuju sepụ aka n'ọkụ chukwudi si n'ebe a pụta ugochukwu isi adịkwaghị mma afọ aka ị ga-ejisi wee na-akụzili ya na-akpazie ya na uti ya ebidogo echiche ya ebidogo ebe a bụ ebe anyị si wee nweta otu ọgbọ ya na ebe a ka anyị ga-esi wee bido mmalite otu ọgbọ maka na a ka a gosiziri nwa afọ otobego ndị ọzọ ga-esotazie ụmụaka eku n'aka mana ọ ndị na-aṅụ ala na ndị eku n'aka ebe a bụ ebe a nọ wee banye afa the very first ọnwa nke mbụ a mụrụ nwa osizi ebe a na-etozi ọ na-abanyezi ọgbọ dị iche iche ọgbọ ọzọ ọ ga-abanyezi bụ ndị olinni agụta ọkụ ọgba a na-akpọ olinni agụta ọkụ agbalazie ejele ọlụ maka na ọgba ka ife ji bụrụ olinni agụta ọkụ between say three years to age of puberty onwe ozifa ga-eje dị iche iche ndị a bụ ndị a na-akpọ ndị ịtụnye na bekee born free ndị a e nsogbu oline agụta ọkụ jos na eli nri na-ebe akwa na nri na-alarụkwa ụla na-ebekwali akwa na-edikwali mmụọ onwero nsogbu ịkpọ ọnya nwoke ọnwaanyị ya bụ nwoke ịkpọ ọnya nwaanyị ọnwaanyị ya bụ nwoke na ọdịnala igbo ndị a bụrụ nwoke fa abụrụ nwaanyị anyị enwero na adịnala igbo anyị adịghị nye nwa pink anyị adịghị nye nwoke bluu maka na ọdịnala igbo enwero nwoke na nwanyị nwa bụ nwa wee lue mgbe o tolite ya n'ime oline agụta ọkụ a ndị a bụ ndị oline agụta ọkụ ndị ọgbalazi ejere ọrụ fa na-agụtakwa ọkụ na fa na-ejekwa obere ozi fa na-eje ụmụ kilikili ozi narị ịbụọ anyị wee kesị anya m iko onye ya iko narị bụ anyị nwee kesị na ife ọ na-akọwa bụ na ife ozi fa na-eje bụ ozi dị mfe ozi pelu mpe ka na fa anya ada agbarapụfa fa na-eje ozi dị mfe ndị a bụ ndị na-egwu oke egwu site n'egwu ka fa si aghọta ụwa ndị a bụ ụmụ mgbali ọtọ n'ime oge a maka ife na afa egwu egwu rinne ọsịsọ ọ na-asọfa fada chi yi akwa na fa na-eyi akwa bụ na ọgịnwa na-asị fa ji eyila akwa mana oke egwu fa na-egwu fa ọsịsọ na-asụ fa na-eyipụ akwa fa ndị akara onwe ifele ndị a marọ njọ ndị aba ama njọ fee kara onwe uche asị uche aghụghọ na uche ntụ ndị a bụ bọnfue ndị a enwero nsogbu ọ gị ji gwabi ya na ojikwa n'ọbụkwụ nwoke na ikwe ife dị ya n'ụkwụ n'ọbụkwụ nwaanyị fa chọrọ ịmanụ maka fe nwere uche asị fe nwere uche aghụghọ fa abụrụ oke fa abụrụ nwunye fa abụ ụmụaka fa abụ ụmụazị fa abụọ nọ na mkpuke maka na arụ nneka dị fa mkpa arụ nneka bụ ọgwụ fa ya nọ ndị a bụ ndị na-esota ka a gụsịrị nke a bụ utofa ka a gụsịrị fafa ọ na utofa ka isi malitezie ọgbọ ụmụaka ga-ebu ndị ga-etonitezi na ya ewebanye age grading ọra na-azụ nda ọra na-azụ fa anyị enwere ọsọ sọsọ nne ya agwafe okwu sọsọ nna ya balụfa mba mba maka na ọ ọbalụfụ ọbala igbo fadị mma ọbala igbo maka na fagbuo nne anyị akpụba alụ dị n'ime fagbuo nna anyị akpụba alụ dị n'ime fazube orife ezube mụ na gị ya na fadị njọ bụ na anyị alụrụ ife anyị kwesịrị ịlụ na fadị mma bụ na alụrụ ife anyị kwesịrị ịlụ ya na a na-agbakọta aka azụ nda ọmụ ụra maka na amụli anwụ ụra ya n'ọra nwe ya n'ọra nyelụ ya n'ọra na-azụ ndị a a ga-azụgide fafe wee too wee bazie otu ọzọ a na-akpọ ụmụ amaka ekwu ọ na ụmụ amaka ekwu a kafa ga-esizi wee gbanwee ụmụ amaka ekwu a bụ gịnị ọgbọ ọgbọ bụzifanwa ga-abụ ndị ga-awa akwa ebe a ka ịwa akwa na-ebido ọ bụrụ obodo anyị ebe m si bịa ee ndị a bụ ndị na-ekpu anị o nwere ndị na-akpọfa ịma mmụọ anyị nwa na-akpọ ikpu anị kedu ife oge a na-akọwa oge a na-akọwa na kịta ka anyị ga-emezi ka faghọta na fa bụ nwoke ọ bụ na nwoke ọ ga-esizi na mkpuke bataba n'obi oge ka nna dị mkpa oge ka n'obodo oyibo ọbụla nwanyị ọbụla na-atụ ime na-enwero nna ụmụaka nọ nso ebe a ka ọ na-enwe nsogbu ma ụmụaka ụmụ nwoke lue n'ọgbọ a nwaanyị ọbụla na-enwero dị na-atụ ime n'obodo oyibo na obodo dị iche iche na-enwero nwoke bụ nna nọ nso ebe a ka nsogbu na-ana aba na ụmụazị a ebe a ọgba ọgba baa maka ekwu maka n'ime oge a fa mụrụ na fa bụ ụmụazị fa na fa gị okenye fa ada ege ntị igwafa na nke osi na nke abụọ maka na oge a kịta ka obi aghọtaba ụwa hen ya nwee ike ịbụ mmadụ nke eme ka osisi ya ọ ozi oge a na-esekpu a n'aka o nwee ike ịpụ kịta alụchalụ nwa obele ọrụ ọ bụrụ ozi olini agụta ọkụ ọ bụrụ ozi ọgbalazi eje ọrụ kịta ochie na ya aghọtago ụwa na ọnya na-achịzi na ya ka nne ya malụ na ya ka nne ya malụ ọ bụ na nwoke ọ ga ka ọ nidelo nna ka nna wee kpachie ya maka na ọ ga ọfụbago onwe ya na ya dị iche n'ebe nwaanyị nọ ọ bụkwanụ na nwaanyị ọ ga ka nne ka efizisa n'anya wee doba nwa wee kpakwa bịa ya na ebe a ka anyị ga-akwụsị ọgbọ ebe a ka anyị ga-akwụsị ọzụzụ nwa igbo maka na elu n'oge a kịta na igbo enyego ife ife ife niile fa ga-eji wee pụta mmadụ mgbe fa pụtazialụ mmadụ ọ ga aka fa babaziri ọgbọ dị iche iche mgbe akafa fa chibezili echichi dị iche iche ya na ọzụzụ nwa igbo ka anyị kwu maka ya etu aka anyị si azụ nwa igbo etu aka ka anyị si akwadobe nwa igbo etu a ka anyị si kwadobe atụmimie etu aka esi anyị si nụta nne ọ ndị a niile bụ faundeshon a ga-egwu anyị doo nya tisie anyị bifo alụnibie ụnụ etu aka anyị si kwadobe ife niile tupu anwụta nwa igbo ya nọọ nke a ka m na njisi na a na-ebidoli ịkwado ịzụ nwa igbo tupu atụ imie e etu esi tụọ imie ebe a nọ tụọ imie onwekwelu nne nna onwekwelu ụmụnne onwekwelu ụmụnna nwekwelu ikwu nwekwelu ibe kedu ka esi gụọ afa kedu ka esi mụọ emela ọmụgwọ kedu ife ndị a niile ọ ga-abịa echi nne ochie egwu ya ka ọ ghọta nwanne nna egwu ya ka ọ ghọta ka ọ dabụ n'eze onye agwara m ya na ebe a ka anyị ga-akwụsị taata ụmụnne m ama na nke a toro nnukwu ogologo daalụkwanụ daalụkwanụ afọ m bụ ngozi chukwuko adaobi jele ka ọ dịbakwanụ n'oge ọzọ izu na-abịanụ anyị ga-afụ <laughs> udo